Alice mere nke mbụ ya na Morocco na abalị iri nke ọnwa Juun, afọ puku abụọ na iri abụọ na otu, na mmeri enyi na enyi 3-0 na Mali.